bọọlụ bụ ihe mmadụ na-ede when I mmadụ mgbe nsị mmadụ ihe m bụ onye totegolu maka na nwatakịrị ada ede wil wil bụ onye toputegolu ọ bụrụ na obodo anyị elu 18 e years na Naịjirịa pat na eburugo mmadụ kwụọrọ onwe ya so onye ahụ ide wil bụ wil bụ ebe o si ekwupụta ka o si chọọ ka akụ na obi ya na ihe ọbụla ọ kpata bụrụ ihe ka a ga-esi kee ya na na ya nwụọ ọbụ bụkwa mgbe ọ dị ndụ na ọ ga-anwụrịrị hmm. otu a ka m chọrọ ka esi kee ihe ọbụla nwee tupu na ọbụla m anwụọ ya maka a na-akpọ wiil a na-ede ya ede dee ya onye onye onye lọya ga-edelụ gị gị nwa saịn ya inwe onye bụ witnes onye ga-agba ama na ọkwa gị nwa bịalụwela the witness ahụ o nwere number of witness a na-enid ee o nwere ike ịbụ ofu onye o nwere ike ịbụ mmadụ ebu o nwere ike ịbụ mmadụ ịtọ ịghọtago o nwekwa nke a na-akpọ kọdisi maka na o nwere ike ide ị na-ede ka ị na-enweta ihe akụ na ụba ọzọ ị na-atinyekwe na-agbakwunye na-agbakwunye ifu gị a nke ihe kpọrọ nke ahụ kọdisil kọdisil ee ị na-agbakwunyekwa ihe ọzọ anyị chọrọ ịjụ bụ ọ nwoke ka ọ nwaanyị ka ọ mmadụ ọbụla na-ede oyiwu bụ na nwoke ga-ede nwunye onye nwere ike idenwu wil yes kedu onye ike idenwu mgbe m na-akọwa ya sị gị nọ mmadụ ọbụla totegolu ruo ogo ya eji malụ mmadụ na naijiria na-abụrọ nwatakịrị so ma ọ bụ nwoke ma ọ bụ ike ide wil ọ bụrọ sọnsọ nwoke na-ede wil nwoke nwere ike ide wil nwaanyị nwere ike ide wil maka onye nwa ga-eme isi na ihe a bụ ihe ndị m nwelụ n'ọmụwa nwee ndị ihe ndị a and otu a ka m chọ ka esi wee kee ya mgbe m ga-anwụ gbuo ya kedu ihe na-akpata o ji abịa edetere ọ na-eso okwu ihe o ji ese n'okwu a bụ maka na ịmagonu ọchịchọ oke ọchịchọ na-abata n'ime oke ọchịchọ batazia n'ime ya ndị nke chọkarịsịa wee sị na ọ bụrụ na mama ha ma ọ papa ha de wiil edeghị ya maka o nwekwara ihe nwere ike n'oyibo asịa ya this thing na ihe a nwere ike mee wil ọma mbụzi ọ nwere ike ịbụ ezigbo wiil ọ bụrụ na ebe wiil ahụ na ịmanyelụ papa gị si ị ga-edeneta wiil a maka ọ nwekwa ndị na-eme ya esi papa gị ma mama gị i were egbete di ya n'olu si a ị ga-ede wiil a taa ngwa hmm. tinye nke a na ụlọ enu adị na nọmba wan nọmba siks ga-abụ nke m na nke a dị ebe a ga-abụ nke chukwuma na ime ya otu ahụ ọ wiil ọ bụrụ na eje n'ụlọ ikpe enwe ike pruvuo na ihe a bụ na otu a ka isi wee ka onye ada wil asị dị skọt ga-asị gị mba na ihe abụrọ wil maka wil bụ ihe iji obi gị jiri aka gị dee onwere onye manyalụ gị amanye so ọ bụzi na-enwe egosi na amanyalụ mmadụ oge bụ okwu then ọ bụkwazị na nwoke del wil maka ndị na-anụcha ụmụ nwaanyị bụ a na-eto ma na o nwere ka isi wee mụtakwa ụmụ gị iwe jee mewe said chik ma ha wee dee lụzie wil degalụ said chik degalụ ụmụ gị ndị mụcha ebe dị iche hapụzie famili gị ma ịmago ndị ezinụlọ gị kwesịrị inye wil ha ga-asị mba na wil a nwee keleg na ọ nwee kọ mana ihe abụghọ wiilụ nna anyị de ifu so o mezi osebe okwu okwu ehe mana abụ na wiilụ enwe ka esi dee wiil ọgbagọcha agbagọ o nwee ike isi okwu enwe ka etinye wiilụ onye atụrụ anya ibudo na onye nwekwa prọpati nwere ike isi na a ga-enye wiil atọ ndị chariti na onwere ụmụ ya ọ bụ kachakwa ndị ụmụ ha na agbu akpa etulu etu hmm. na ya da enye ụmụ ya he ihe ọ dị alụ bụ onye anwụ na-azọ ya bụ nwunye ga-ejezi n'ụlọ ikpe si pruvuo na enwe na nwoke onye nwoke ma nwaanyị dela wil adeli ya n'ụlọ ọchị ya na o ji aka ya dewi onwere onye manyeli ya onwere onye ji yiri egwu wee sị ya na ọ ya ede ya bụ wil ihe ọzọ anyị na-eche gị wheel enwere types of wheel enwere ka esi wee calibrate like types of wheel ịma like n'olu oyibo enwere eh? eh. different types of wheel eh, ya enwekwa nke ndị oyibo na-akpọ like ịmago isi na nke a just simple wheel ịghọtago enwere ike nwee one or two thrust ịmagisi ndị a ọ bụ na nwekpọta ofu onye na mmadụ ebusi ya na ọ bụ na nwụọ nee ka a ya esi kee ihe m ịghọtago so isi ya na welụ na-azụrụ m ụmụaka ọ bụ na m nwụọ ego a jiri ego a wee zụọ ụmụazụ a ịmago den enwekwa joint will o nwere ka ọ bụrụ di na nwunye ifu gị abịa edekọta anya bụ wee si na ihe a bụ akụ na ụba mụ na di m dịka ihe na-adị na-agwa ụmụ nwaanyị kịta ị na-ego ihe gị na di gị gokote ya na n'ọnụ nso ha na-abụ wee ike dọkọta ya bụ wil andọ mgbe mgbe ọbụla ha ji nwụọ ha ga na-abụ ga-anwụnata bifo ya bụ wil a wee dị ire hmm. ịghọtago na ndị a na-abụ dekọta ya bụ joint wil hmm. ga-anwụnata tupu wil ahụ adị ire hmm. fugya enwegasị ọda wils mana mostly nke dị ije ije gụbịa enwecha so many ọda wils mana nke na-adị ire na be anyị bụ nke anwụ mmadụ de just the normal will ọ bụ idecha edoselu gị ya mgbe ọbụla iji nwụ apụtara gụpụta ya ọ fịara ahụ eh, joint will ma nke a na-akpọ holographic will na ndị otu ya adịchara kọmon na be anyị ifugi ya ehe ma ọ bụ enwekwa wiil nke ọ ga-abụ ọ bụ na ụmụ gị ndị chọrọ inye apelụ mpe herubuo gị imebe iyuzube ya ahụ enwetazi onye ị ga-enye na onye a ga-ehe odi ya on trust ifuga ehe until ndị ahụ etote ha like testamentary trust atote ha tote nyebezie ha ha ha nwezie ike ibidozi nwebezie ihe anwụ bụ ihe nyere ọ na-abụkarị ma ego ma ọ bụ ihe enweta ihe akụ na ụbakwa ma ọ ok then ihe ọzọ anyị ji eju kedu advice ị na-enye families gbasara onwe advice m na-enye famili ọbụla maka na ọtụtụ mgbe ndị mmadụ asị gị ka ekwana ihe ya nwee o nwere ike nwoke ma nwaanyị enwe ofu moto ma nwee ofu ụlọ ọ na-asị obere ofu na nwee ka ofu moto nwee ka m ga-eje debelụ wee ihe ọbụla ị nwe deelụ ya wee maka ndị mmadụ na-egbu onwe ha maka ofu mkpụrụ anyị papa ha o nwere ikpe nke anyị ka na-ekpe n'ime ya kịta ejeje lee anyị papa lee ụlọ dị n'ime ya ụmụnne ha ka azọbịa ọ bụrụ na papa dee wee si oke na ụlọ anyị ọ bụrụ na ya nwụọ na ihe ọbụla eleta n'ụlọ a nọọ ụmụ ya niile ga-eke okesi na gị okwu so ịchọọ ka ekwu hapụ ịdị na mgbe ị ga-anwụ ịbụ nwoke ịbụ nwaanyị kee ihe ọbụla ị nwere ọsọ ya bụrụ akwa gị makwa na a na-azọgide zụọ akwa mama zụọ akwa papa zụọ akpa ụkwụ kedu onye ga-ekpolu nke a anụ bọọgụ maka ya mana ide ya bụrụ wiil o nwere ihe ọ na-ewepụ gị na abụ na nwụọ na akwa m niile nọọ ada ga-eweli ya ma nọọ nke ọ na ụkwụ nkwụ m niile a nọọ nke nwoke ga-eweli ya adị ga na-eme ya mee ya ọ dịkwa fee ọkasọ bụ na gị na ụmụ gị dị na mma emenyere nye onye a maka mgbe o ji ebido esemokwu bụ ha tụwazie na enwe pasa na papa fụzi onye a n'anya karịa onye a ha jee dọgabazie zọbazie ya na kọt asịbazizie ka emewe ịchọbazie eh, eh, e leta of administration na ihe niile and ọ na ị nwere idere wiil gị ị na-etinyelu ndị iro anya si ha mgba ma ndị na-ekwesịghị iketa oke n'ihe nwe nwee ike itinye ebe anya and ị na-atazi ezinụlọ gị afụfụ inweta eh, eh, leta of administration n'ihe niile ya na ya so adịrị izi ya ndị gọọmenti ewalụbazi oke n'ihe ha kpatara ịkpabalụ ndị ọzọ ifu gị so ọ dị mma na onye ọbụla tụpụta iburugo nwoke bụrụ nwaanyị na-akpata ihe ọbụla ị na-akpata dee ka a ga-esi kee ya kee ya ụmụ gị ndị chọrọ inye chariti nye chariti ndị chọrọ inye frens inye frens ndị chọrọ inye ezinụlọ inye ya ọ ga-enyere aka iru ahapụ ịdị na ọgụ na mmegbu na mkpagbu ahapụ ịdị na na ọbụla onye ahụ nwụọ